AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m onye Igbo na-ege ntị ndewo ana m ekele gị n'ezie obi dị m ụtọ n'ihi na mụ na gị na-enwekwa nnọkọ ọzọ n'ụbọchị taa ya ka m ji na-arara gị na-enyefe n'aka nsọ nke Chineke na-asị ka onye nwe m nọnyere gị na-edu gị ka amara ya bụrụ nke gị ụbọchị niile anyị abịala ọzọ ileba anya n'isiokwu ahụ nke anyị palitekwara anyị jikwa na-aga n'iru na nkega nke anyị nọkwa ka bụ nhọrọ nke pụrụ ịla anyị n'iyi nhọrọ nke pụrụ ịla anyị n'iyi ya mere gị onye na-ege ntị ọ bụghị ihe ọ bụla anyị chere bụ ihe nke dịrị anyị mma bụ ihe dịrị anyị mma ka anyị na-atụgharị uche n'ụbọchị gara aga anyị akpọọla ọtụtụ aha ndị elebara anya n'ime ndụ ha ndị elere anya bụ ndị a ga-agụ na ndị ha na Chineke na-agbadu n'otu okporo ụzọ ma ihe nlụpụta nke a na-ahụ n'ime ndụ ha na-egosi anyị na otu anyị si na-ahụ ha abụghị otu ha dị ọ bụghị naanị ndị a ka a na-ekwu okwu ha n'ime mụ na gị n'ụbọchị taa ka anyị leba anya n'ime ndụ anyị mata ma ụdị ndụ a ndị a na-ebi ma ọ dị otu anyị si na-ahụ iperipe ihe ndị a n'ime ndụ anyị ka anyị gbaa mbọ mara ihe anyị kwesịrị ime ọ bụ ya kpatara anyị na-eji etufu oge na-ezukọ nwaanyị nke a na-akpọ Ugochi gị onye na-ege ntị ọ bụghị onye na-ekweghị na Chineke dị ka ndị ọzọ o kwere na Chineke ọ bụkwa onye a zụlitere n'ụlọ nsọ nke Chineke ma ọ dị otu ihe anyị aghaghị ghọta ọzụzụ bụ ma onye a na-azụ kwe ya mere Ugochi bụ nwa agbọghọ dịka anyị kwuru onye hapụrụ di ya sị na otu di ya na-esi akpatụ ya aka na otu di ya na-esi amịchasị ya na ọ naghị akpa agwa dị ka ndị ahụ ya na-ahụ n'ihe onyonyo m na-ajụ gị n'ụbọchị taa nke a ọ pụrụ ime ka mmadụ hapụ di ya o lechara anya lụọ ma n'akụkụ nke ọzọ m na-achọ ịmata nwa agbọghọ a n'echiche gị ọ dị afọ ole ị chere na nwa agbọghọ a eru lụọ di ya ọ bụrụ na o toruru etoru mara ihe bụ ịlụ di na nwunye baa n'ọnọdụ a nke o si n'ime ya na-ewepụ onwe ya n'otu ntabi anya n'abalị ole na ole nwaanyị a isi ọ kpakọrọ ya ọnụ nwaanyị a ọ maara ihe ọ chọrọ n'ihi na emere ka anyị mata sị na nwa okorobịa a bụ onye lụrụ nwaanyị a bụ nwa okorobịa gbara sam onye ji eme ihe onye ji Chineke kpọrọ ihe onye ọ na-amasị iwepụta ezinụlọ ya dị ka mkpụrụ obi ya si chọọ ma nwaanyị a bụ onye nwere mkpebi ịhapụ nwa okorobịa dị otu a nka na-ajụkwa nwaanyị a ọ ma ihe ọ chọrọ ọ maara ihe ibe ya na-achọ ọ bụrụ na nwaanyị a toruru etoru lụọ di ya ọ pụtara na nwaanyị a aghọtachaghị nke ọma ihe bụ ije dị. ya bụrụ ma ọ dị otu o si ghọtatụ ihe bụ ịga ije dị nwaanyị a n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche anyị anaghị eru ya ala karịkwa ma ọ bụ na-ahụrụ ya n'ụtụtụ taa ya eru na anyị asụ akpọrọ ya kpọlata n'ụlọ nwoke ahụ si ma ihe niile ezuru ndị okenye mmanya ihe ndị a niile ha gawa ahụna m onye masịrị m dị ka nwa pụrụ iche mgbe ụfọdụ ya kwakọta ihe ya lakwuje nwoke a ma ọ bụrụ na ọ bụ nwatakịrị alụrụ n'ụkpụrụ nke eji alụ nwaanyị ị ga-achọpụtasị na enyetụrụ yari ohere ha nwere ohere ileba anya n'ime ndụ ha tutu akpọkọta nwanne na nna tutu asị ka emewe nke a meekwa nke a na ọ bụ ọlụlụ di na nwunye ohere a dum nwaanyị ya nwere ọ bụ gịnị ka o ji ya mee ọ pụtara na ọ maghị ụdị nwoke nke ọ na-alụ ọ pụtara na ọ maghị ihe na-amasị onye ya na ya bi n'ụlọ ọ bụrụ na ọ maghị ihe ndị a ọ bụ gịnị mere nwaanyị a enweghị ike iweda onwe ya n'ala mụọ onye nke ọ kpọrọ di ya n'akụkụ nke ọzọ gị onye mụ na ya na-atụgharị uche ana m achọ ime ka anyị mata na nwaanyị a bụ onye anụ arụ na-achị nwaanyị a bụ onye e kwuru si na ọ bụ onye a zụlitere n'ụlọ nsọ nke Chineke dịka m kwukwara na ọzụzụ bụ ma onye a na-azụ kwe ọzụzụ niile nke a zụrụ ime na anyị tinyere nwa agbọghọbịa ndụ nke chineke n'ime bụ nke lara n'iyi ọ dịghị nke o ji kpọrọ ihe ọ bụ otu aka ahụ ka jizọs si zụọ judas ma judas ekweghị ịnata amara nke onye nwe anyị n'ihi na ọ bụrụ na ọzụzụ ya baara ya uru ọ bụrụ na o gere ntị mee ihe nke asị ya mee soo ụkpụrụ niile nke a ya sitere na mgbe ọ bụ nwata nwaanyị a pụrụ ịmatasị na ọtụtụ ihe ka ọ pụrụ ime n'ụzọ dị umeala izu gara egosi ya na o kwesịrị ịzụlite di ya n'ụzọ nke o si chọọ n'ihi na ọ na-abụ alụọ di na nwaanyị onye ahụ ị e lụrụ n'ezie ọ pụrụ ịbụ naanị otu afọ ma ọ bụ afọ abụọ ka iji mara ya ya onwe ya otu ahụ ka ọ dị ebe ị nọ ọ bụghị ihe dum nke dị n'ime ndụ onye a ka ị ga-ahụcha mgbe ahụ alụrụ. ọhụụ ihe a na-eme bụ iji nwayọọ gaa na-amụ ndụ onye a onye a na-amụ ndụ gị gaa mata ihe bụ ihe na-amasị gị kọrọ na nwoke a nwoke a mata ihe ọ na-achọ kọrọ na gị mgbaghasị anaghị abụ ihe nlụpụta ya ma ahụ na ọ dị ihe kọrọ n'onye a ọ bụ ịchụ ụzọ mana otu ị ga-esi pịkọta di gị di gị apịkọta gị ga-ewepụta ihe ahụ nke na-enye gị obi ụtọ n'ime di gị lee nwaanyị a dị ka a na-ekwu okwu ya ọ hapụrụ di ya gaa lụọ onye ọzọ mgbe ọtụtụ afọ gasịrị ya bịa hụ onwe ya dị ka onye isi na-akpakọ ọnụ ya lọghachi sị na ya echegharịala na ya ga-abụ onye ga na-atụ egwu Chineke nwaanyị a bụ onye mere ka mata na ọ bụrụ na ọ dị mfe na ya gara alọghachi di ya nke mbụ ma ọ dịnụghị mfe ọ bụrụ na nchegharị ya bụ ezi nchegharị gị onye mụ na ya na-atụgharị uche Chineke nke mụ na gị bụ onye nwere ọmịiko onye nọ na-amasị ka mmadụ nwụọ n'ime mmehie ya ọ ga-agbaghara ya biko gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị na-eleba anya na isiokwu ndị dị otu a o kwesịrị ka anyị na-echeta ndị dị otu a n'ekpere ka Chineke nye aka ka ikike ekwensu ghara ịbata n'ezinụlọ mụ na gị ka anyị bụrụ ndị ga-asa anya anyị mmiri ụzọ ọ bụla a hụrụ onye iro ga-esi laa ezinụlọ anyị n'iyi anyị esi n'ụzọ dị otu ahụ wezụga onwe anyị mgba ị na-eche echiche n'ụzọ dị otu a jehova ga-eme ka ọlụlụ dị na nwunye gị bụrụ nke ga-enye gị afọ ojuju ndị onye Igbo na-ege ntị obi dị m ụtọ n'ụbọchị taa na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ site n'olu onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa na-ege ozi ọma wee na-akpa ihe ya n'ime agwa anyị imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke inyere anyị anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume n'ihe ọbụla nke ị na-eme imela onye mgbasa ozi ezi enyi m mara na ị nwere ike irutere anyị ezi enyi m mara na nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com at ma ọ bụ at com ezi enyi m na-ege ntị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị onye ezi omume ezi mmanya ezigbo omume n'aka dịrị ya mma dịrị ya mma ezigbo omume n'aka dịrị ya si mmanya ezigbo omume ya ya ezigbo omume ya mma mkpụrụ omume ọ bụ unu dị ụtọ anyị ekelela Chineke na ndụ unu na-asị ka ọ gọzie unu n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke gọzie gị Chineke mekwa ka amara ya na ngọzi ya na-abara gị ụba si na mgbe ruo na mgbe ekele dịkwara nna anyị nke bi n'eluigwe n'ihi oge a o wepụtara anyị ịnụ okwu ya okwu a na-eduzi anyị ọ bụkwa okwu na-agba anyị ume n'ime ndụ a ka anyị kpee ekpere ma nụrụ ihe Chineke nwere inye anyị taa Chineke anyị onye dị nsọ onye ezi omume ekele na otuto niile na ịbụli elu dịrị gị n'ihi ịdị mma gị nye anyị Gbaghara anyị adịghị ọcha mmehie anyị niile n'ụzọ ọbụla ka anyị ji mee megide gị ma ọ bụ mmadụ ibe anyị. Chineke anyị anyị na-aga ịnụ okwu gị n'oge nke a kwee ka anyị nụ okwu a ma ghọta ya ma tinye ya n'ọlụ ka ihe wee dịrị anyị na mma ka e wee bulie aha gị elu n'ime ndụ anyị n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Jenesis isi iri atọ na asaa amaokwu nke abụọ jenesis isi iri abụọ na asaa amaokwu nke abụọ ndị a bụ osuso ọmụmụ jekọb mgbe josef gbara afọ iri na asaa ọ na-azụ igwe ewu na atụrụ ya na ụmụ nwanne ya ya onwe ya bụ naanị nwata ya na ụmụ biha na ụmụ zifa bụ ndị inyom nna ya jikọrọ zuo ewu na atụrụ Josef wee wetara nna ha akụkọ ihe ọjọọ ha isiokwu anyị n'oge a bụ ezi onye ntorobịa na-ege Chineke ntị ezi onye ntorobịa na-ege Chineke ntị dịka anyị si na-ahụ n'ihe edere n'akwụkwọ nsọ Jenesis isi iri atọ na asaa amaokwu nke abụọ na mgbe Josef nọ n'ezinụlọ ha ọ bụ ya bụ nwatakịrị n'ime ụmụ iri na otu nke a na-ekwu okwu ha n'oge a ma ọ bụ ụmụ iri na abụọ n'ime ụmụ iri na abụọ Josef bụ nwa nke iri na otu Josef n'onwe ya atọchara ya ndị nke ọzọ tọchara ya mgbe ha na-aga n'ihi ozizi nke nne na nna ya ziri ya n'ụlọ ha josef gara n'ihu ịna ege chineke ntị n'ihi na o kwenyere na ozizi ahụ nne na nna ziri ya n'ụlọ ha ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ gbara ma ọ bụrụ na anyị gụrụ ya gbadawa anyị gị hụ na mgbe ndị a niile tọrọ josef na-eme ihe ọjọọ mgbe ha na-eje ije n'ụzọ nna ha si ha unu eje n'ije n'ime ya josef lọkwa ọ ga-agwa nna ya sị lee o ndị diedem a jere ije n'ụzọ na-adịghị mma ihe a isi anya eme na ha mere ya lekwa aghụghọ ndị ha ghọrọ lekwa ụgha ha ga-ịghara gị ya na-eme ka nna ya na-ama otu ha si na-eje nke mere na nna ya nwere ntụkwasị obi n'ebe ọ nọ na-eleziri ya anya n'ihi ezi omume nke nna ya hụrụ n'ime ya ezi omume a n'ige ntị a nke Josef ji agwụghị n'ime ụlọ nna ya O duuru ya ọbụnadị mgbe ihe niile e duuru ya kwaba ya n'ịbụ ohu na Ijipt, dịka anyị hụrụ n'akwụkwọ Jenesis isi iri atọ na itoolu amaokwu nke iri. N'ime ụlọ Pọtịfa, ọ nọkwa n'ijisi Chineke aka ike. Mgbe nwunye Pọtịfa bịara imegharị ya anya, ya sị, ee e, ọ dịghị otu m ga-esi mee ihe ọjọọ a megide Chineke. Ọ bụ eziokwu na nna m ukwu ewerela ihe niile tifee m n'aka ọ dịghị ihe ọ bụla dị ebe a nke nwere ike tụgharịrị m ọnụ mana gị onwe gị bụ nwanyị ya toghị n'ihe ndị nọ n'okpuru m agaghị m ịkpatụ gị aka n'ihi gịnị josef kwenyere okwu chineke ọ hụrụ ya na ọ bụ ihe ọjọọ megide onwe ya ya hụ ya na ọ bụ ihe ọjọọ megide chineke dịka akwụkwọ jenesis isi iri na asatọ amaokwu nke iri na itoolu mere ka owe anyị anya na chineke ga izi ebraham ebraham ezi ụmụ ya ịgụọ akwụkwọ nsọ si na jenesis isi iri atọ na itoolu ruo na jenesis isi mbụ ị gaghị ịhụ ebe edere sị akwa n'iko mana n'ihi na Chineke eziela ya ndị niile na-aga ụzọ n'ije ya ọ bụ ya mere Josef n'onwe ya ji kwuo ebe a sị na ya agaghị ịkwa iko a ọ bụrụkwa na anyị gaa n'agba ọhụụ n'akwụkwọ nsọ anyị gakwa ịhụ ebe edere ya sị na mmadụ na-akwa iko na-emerụ ahụ ya ọ bụ onwe ya ka ọ na-ala n'iyi Josef kwere sị na ya agaghị ịla ahụ ya n'iyi na ya agaghị imerụ mmerịkọta ya na Chineke Gịnị ka anyị na-achọ ịmụta ebe a n'ụbọchị taa? Nye anyị onwe anyị bụ ndị ntorobịa. N'ụbọchị anyị taa, ọtụtụ ihe aghọọrọla anyị nwaanyị Pọtịfa ọka nke ihe ndị a na-ahụ n'ikuku. Ihe ndị a na-ahụ n'ikuku na-egosipụta n'ụbọchị taa na ndị ntorobịa ma ndị ntorobịa nwoke ma ndị ntorobịa nwaanyị na-agba ọtọ na-egosi onwe ha na-ezi onwe ha si bịa lere lekwa m adị m ya. Ọtụtụ mgbe o durula ndị kpọrọ onwe ha ụmụ Chineke laa n'ịla n'iyi n'ihi gịnị anyị enweghị ike iguzo dịka Josef si nwunye Pọtịfa mba o ihe a bụ imerụ onwe m na imerụ mmerịkọta mụ na Chineke nke kere eluigwe n'ụwa onye ntụkwasịrị obi ọ bụ ihe dịịrị onye ntorobịa n'ụbọchị taa ma ọ bụ nke esere ese ma ọ bụ nke etinyere n'ikuku n'igwe n'ezi ihe ma ọ bụ nke emere n'ilere anya bụ ihe niile gbasara ịkwa iko arụrụ ala ọbụla a na-eme ka ị ghara itinye ya n'ume ka ị ghara itinye ya uche ka ị ghara iwere ya kpọrọ ihe kpọọ ya asị dịka Josef kpọrọ ihe ndị ahụ asị ọ dị n'ụbọchị anyị taa ihe ndị a na-asị anyị bịa ọ bụ anyị onwe anyị ga-ịgba ọsọ n'ihi ịla n'iyi nke dị n'ime anyị asị na anyị agaghị ịga n'ihi ya ka o ji dị mkpa gị onye gere m ntị n'oge a gị nwa okorobịa ka e gere m ntị ihe onyonyo ndị ahụ ị na-ahụ ma ọ bụ n'ihe ma ọ bụ nke a na-akpọ gị akpọ sị gị bịa cheta Josef cheta ọzịza ya naanị ihe ga-eme gị ịgbanarị ịkwa iko ndị ntorobịa ma ị bụ nwa agbọghọ ma ị bụ nwa okorobịa bụ icheta na ị na-emerụ ahụ gị gị cheta na ị na-emebi ọgbụgba ndụ gị na Chineke na mmụọ Chineke dị gị n'ime ị ga-enwe mmeri Chineke nọnyere gị ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe I meela n'ihi mmụọ gị nke ị tinyere n'ime Josef ya eweghọrọ ọrụ anyị ihe anya taa kwee ka anyị gbasoo nzọụkwụ ya ma ṅụrị ọṅụ n'ime gị n'aha Jizọs onye okenye chukwu na-enye arụkwe imela n'ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ozi ọma nke chineke tiri n'ọnụ gị gị wee kwupụta ya nye ụmụ chineke anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ezi enyi mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com at yahoo dot com maọbụ arigiria at gmail dot com mara na ị nwere ike ige osisioma ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo onye ọma na-ege ntị ka udo Chineke chịa n'ime ndụ anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo